Mba, anyị agụgo Chichi, kedu egwu ọzọ anyị ga-agụ? Abụ m nnukwu mmadụ. Abụ m nnukwu mmadụ n'obodo nke m. Ọ bụ abụ m nnukwu mmadụ n'obodo nke m ka ọ bụ abụ m nnukwu mmadụ n'obodo nke m? Abụ m nnukwu mmadụ. Ngwa, kwuo ya ọzọ. Kwuo ya. Ngwa biko ka anyị gụọ gụọlụ ya, biko gụọlụnụ m ya. third now, ọgwụgwọ kedu kedu isi na ọ abụ m nnukwu mmadụ anụcha m ihe unu kwu kedu ehe abụ m nnukwu mmadụ n'obodo nke m ehe ka ihe ọzọ ngwụkwa onye onye gịnị biko kedu ihe ha kpọpụtara abụ m nnukwu mmadụ n'obodo nke m ehe kedu ihe ọzọ chelu ngwa chekwa abụ m nnukwu mmadụ n'obodo nke m e? ehe ka ihe ọzọ ekwukwa kwuo ya ekwu agụnị agụ onye gịnị unu afụna onye ọbụla ma alụ m ọfụma ehe abụ m nnukwu mmadụ n'obodo nke m onye ọbụla maalụ m ọfụma kedu ọzọ ana m etinye mmadụ na nga nne ga-etinye mmadụ na nga ehe ke ọzọ gaga e, oke ị na-ene m anya n'okpu mkpu n'isi oo Uh-huh. Uh-huh. Uh-huh. oh oh oge okpu ehe ehe okpu mụ kọwalụ gị onye mbụ kedu ọzọ oke amụtago

onye ọbụla maara onye mbụ onye ọbụla maara onye mbụ ka okpu mkpu n'isi mee gịnị kọwalụ gị onye mbụ a ana m etinyekwa mmadụ na ngọkwa ya nọ na unu bụ na nnukwute onye uwe ojii onye okpukpu ekwugo na ịbụ ọ mejọ jenaral ka ịbụ ka ọ bụ ka ọ bụ kọmanda <laughs> biko ka anyị onwe anyị aka ka onwe anyị aka ka nke a atọka